ịma na ekwugo ọtụtụ mgbe anyị na-anụ ndị Igbo ka ha na-akatọ na ọ dịrọ mma ka Tinubu e, e, e, si wee pụta ịzọ ọchịchị a kedu ị nwere ike ikwu maka nke a ife mere bụ na o tego ọchịchị ya bụgụbara ya agụụ ogodolo oge emelie chairman APC na onwe ka esi wee nwee nghọta na ọbụna Buhari achịsịa olutue mana ọ bụ na ị na-anya ndị ya katagolo arụ arụ adịsịrọkwa nva ka anyị kwuo eziokwu tata adị m 75 enwe ike na-ene m anya iru m ana egbuke mbụsọ mma ọ bụna m agwa ụnụ ọgwụ one nna anwụ wee meelu m ebele mana etu a ka o wee dị ndị bụ unu na-ene anya o nwere onye nọkwata anụ ọ ya abụ ibe ivele ma si ọ dị mma kwado unu nwoke abụ ka ọ pụta emechi ọ obiri n'obodo oyibo a na-agbụ ya ntụtụ e ya na mụnwa akwadoro ka ọ bụrụ ya ncha ọzọ ọ bụrụ na anyị achọba isi anyị na ndị ofe mmanụ ma anyị nwee mmekọ oge nke zik o nwere anya na-akpọ adenire nsọ ya na ya si etu ade oge nwoke a mesi nwụrụ ndị Igbo niile nọ na Lagos mesi shọp ba wee kwa nwoke a amaalụm ya Zik gwakwu nka ya na ya si wee dị ya na ife na-ekwu bụ onye ọbụla na-asị na ndị Igbo na-akwado otu Igbo nke bụ ala ka ọ na-apụ ịghọtago ndị Igbo nwere ike kwuba ife sova ka ba nwee ike nọkwata n'ebe ba na-azụ si ya bịa ee mana ọ bụna ichebe ife bụ ililo ndị Igbo niile ililo ndị Igbo tata bụ biko nyekene onye Igbo eve ka ọ chie obodo anya na o nwere onye kotere okwu ya bụ ife anyị nọ n'ime ya na onye ọbụla na-asị gị n'ala Igbo na-akwado Tinubu maọbụ onye ọbụla si ebe awa ndị na-eme ya bụ ka o yesi wee dịrịva nwa mma ọ bụ na-asị anyị onye mara ka ibe si wee dịrị ya na Naịjirịa maọbụ n'ala Igbo ya mere uche ya ọ nwere onye Igbo ya enwe ego mma enwe maka na ndị ana m asụ anwụsọ elegede masịalụ ndị a nọ n'isi ma na-agba m ọsọ wee nata nọdụ ovu ebe sị ka mụ na ndị Igbo nọdụ mgbasị ya m na-ebe ndị ọrụ Buhari bụ onye ijitu m ama ụmụnne anyị na ma Obianọ onye gwa m okwu akwa ka o si adị ya na onye ọbụla na-agbakiri ya na bụ ka o si wee dịrị ya ka o si ekwu mana ịchịkọzi ya ọnụ ife anyị nwa chọọ tata bụ onye Igbo pụta ka anyị tiri sovie ọ na-ada ada anyị na ya adaa ọ bụla agbanwe egwu anyị na ya agbava mana onye a bụ ibe ndị Igbo chọọ ma gwa gị